ajụjụ ndị na-agụ akwụkwọ anyị na-ajụ olee otu isiokwu bụ ka edo aha gị nsọ nke gbara n'ụlọ nche Jun 2020 si kọwakwuo ihe anyị kwere gbasara ide aha Jehova nsọ na igosi na ọ bụ ya kwesịrị ịchị n'isiokwu ahụ anyị mụtara na e nwere naanị otu ihe dị ezigbo mkpa gbasara mmadụ niile na ndị mmụọ ozi niile ihe ahụ bụ ide aha ukwu Jehova nsọ igosi na ọ bụ Jehova kwesịrị ịchị nakwa na ọchịchị ya kacha mma bụ otu ụzọ esi ede aha ya nsọ ma mmadụ ọ na-erubere Jehova isi ma ọ bụ na ọ naghị erubere ya gbasakwara okwu ahụ dị ezigbo mkpa gịnị mere anyị ji ekwu na ihe kacha mkpa bụ ide aha Jehova nsọ na igosi na ọ bụ ya kwesịrị ịchị ka anyị leba anya n'ihe atọ kpatara ya nke mbụ ekwensu kwutọrọ aha Jehova n'ogige Iden ajụjụ setan jụrụ iv gosi na ọ na-ekwu na jehova anaghị emesapụ aka nakwa na ọ na-enye ndị ọ na-achị iwu na-enweghị isi n'ọdụ setan kwuziri ihe dị iche na ihe jehova kwuru si otu ahụ kpọọ jehova onye ụgha ihe ahụ o mere bụ ikwuta aha jehova ọ bụ otu ahụ ka o si kwe nso nke pụtara onye nkwutọ jọn isi asatọ amaokwu iri anọ na anọ iv nupụrụ jehova isi n'ihi na o kwetara ụgha ekwensu ahụ ihe ahụ o mere gosiri na ọ chọghị ka Chineke na-achị ya kemgbe ahụ ekwe ka na-ekwute aha Chineke na-agbasa ihe na-abụghị eziokwu gbasara ụdị onye Jehova bụ ndị kwetara ụgha ndị ahụ na-enupụkarịrị Jehova isi n'ihi ya ndị Jehova were ya na nkwute a na-ekwute aha nsọ Jehova bụ ihe jọgburu onwe ya ọ bụ ya kpatara ahụhụ na obi ọjọọ juru n'ụwa nke abụọ jehova kpebiri ime ka edo aha ya nsọ meekwa ka akwụsị na-akọcha ya ọ bụ ya kacha jehova mkpa ọ bụ ya mere o ji kwuo sị m ga-eme ka mmadụ niile mara na aha m nke dị ebube dị nsọ ezikiel isi iri atọ na isii amaokwu iri abụọ na atọ jizọs mekwara ka aghọta ihe kwesịrị kacha ndị jehova niile mkpa ma ha kpewe ekpere ọ sịrị ka edo aha gị nsọ matụ isi isii amaokwu itoolu baịbụl kwukwara ọtụtụ ugboro na ọ dị mkpa ka ịtọ e aha jehova legodo ụfọdụ n'ime ha toonu aha jehova dị ebube ihe mere nke mbụ isi iri na isii amaokwu iri abụọ na itoolu abụọma ọma nke iri itoolu na isii amaokwu asatọ bụọ na-abụ iji ite aha ya dị ebube abụọma ọma nke iri isii na isii amaokwu abụọ m ga-etokwa aha gị ruo mgbe ebighị ebi abụ ọma nke iri asatọ na isii amaokwu iri na abụọ otu n'ime oge ndị Jehova na onwe ya si n'eluigwe kwuo okwu bụ n'ụlọ nsọ dị na Jerusalem mgbe Jizọs sịrị nna mee ka aha gị dị ebube Jehova kwuziri sị emeela m ka ọ dị ebube m ga-emekwa ka ọ dị ebube ọzọ Jọn isi iri na abụọ amaokwu nke iri abụọ na asatọ ihe edere n'ala ala peji sịrị baịbụl gosikwara na Jehova na-eme ihe ụfọdụ n'ihi aha ya dịka ihe atụ ọ na-edu ndị ya na-enyere ha aka na-anapụta ha na-agbaghara ha na-edowokwa ha ndụ n'ihi aha ya dị ukwuu bụ Jehova abụ ọma nke iri abụọ na atọ amaokwu atọ nke otu narị na isii amaokwu asatọ ihe edere n'ala ala peji agwụla nke atọ nzube Jehova niile gbasara aha ya chegodo ihe a ọ bụrụ na ule ikpeazụ a ga-ele ndị mmadụ ma Jizọs chichi otu puku afọ gachaa gịnịzi ga-eme olee otu obi ga-adị mmadụ niile na ndị mmụọ ozi niile gbasara ido aha Jehova nsọ iji nyere anyị aka ịza ajụjụ ahụ ka anyị cheta ihe abụọ yiri ibe ha ya bụ ụmụ mmadụ irubere Jehova isi na igosi na ọ bụ Jehova kwesịrị ịchị ọ ka ga na-esiri ndị mmadụ ike irubere Jehova isi mgbe ha gafechara ala ikpeazụ mba anwaala ha ha zụkwara oke ha ga-adị ndụ ebighị ebi a ka ga na-ekwu gbasara onye kwesịrị ịchị eluigwe n'ụwa ma ọ bụ ya na-akpata nkewa mba ọ gaghịzi adị mkpa igosi na ọ bụ otu Jehova si achị kacha mma ndị niile nọ ma n'eluigwe ma n'ụwa ga-adị n'otu kwetakwa ka Jehova na-achị ha ma ide aha Jehova nsọ ọ ka ga-abụ ihe kacha ndị ya mkpa n'oge ahụ edoola aha Jehova nsọ kpamkpam enwezighịkwa onye ga na-ekwutọ ya ma ide aha Jehova nsọ ka ga-abụ ihe kacha ndị niile na-efe ya mkpa ma n'eluigwe ma n'ụwa n'ihi gịnị ọ bụ n'ihi na ha ga na-ahụ ka Jehova na-eme ihe ndị dị ebube chegodi ihe a ebe ọ bụ na Jizọs ga-enye Jehova ọchịchị niile Chineke ga na-achịzi ihe niile ndị Kọrentị nke mbụ isi iri na ise amaokwu iri abụọ na asatọ nke ahụ gacha ụmụ mmadụ nọ n'ụwa ga na-enwe obi ụtọ n'ihi na ha ga-enwere onwe ha n'ozi ọ dị ebube ka ụmụ Chineke ndị Rom isi asatọ amaokwu iri abụọ na otu Jehova ga-emezukwa nzube ya kemgbe ụwa ya bụ ime ka ụmụ ya niile nọ n'eluigwe na n'ụwa dịrị n'otu na-emekọkwa ihe ọnụ olee otú obi ga-adị ndị niile so n'ezinụlọ Jehova n'eluigwe na n'ụwa ma ihe ndị a mechaa o doro anya na ọ ka ga na-agụsị anya agụ ike ị na-eto Jehova David si n'ike mmụọ nsọ kwuo sị ka eto Jehova Chineke ka eto aha ya dị ebube ruo mgbe ebighị ebi abụ ọma nke iri asaa na abụọ amaokwu iri na asatọ na iri na itoolu anyị ga na-ahụ ihe ọhụrụ ga na-atọ anyị ụtọ ga-eme ka anyị na-eto Jehova ruo mgbe ebighị ebi aha Jehova nọchiri anyị ihe niile gbasara ya aha ya kacha echetara anyị otu o si hụ anyị n'anya anyị ga na-echeta mgbe niile na Jehova kere anyị n'ihi na ọ hụrụ anyị n'anya na o mere ka ọ kpara ya nwụọ maka anyị n'ihi na ọ hụrụ anyị n'anya nakwa na otu o si achị ziri ezi gosikwa na ọ hụrụ anyị n'anya ma anyị ga na-ahụ otu Jehova si egosi anyị na ọ hụrụ anyị n'anya mgbe niile ruo mgbe ebighị ebi ọ ga na-agụsi anyị agụ ike ịbịara ukwu nna anyị nso nakwa ị na-abụrụ ya abụ iji taa aha ya dị ebube isiokwu agwụla